Jenesis isiokwu nke iri atọ na otu O wee nụ okwu niile nke ụmụ ndị ikom Leban si Jekọb achịrịwo ihe niile nna anyị nwere o sitekwara n'ihe nna anyị nwere kpata akụ a niile Jekọb wee hụ iru Leban ma lee ọ dịghị n'ebe ọ nọ dịka ọ dị na mgbe gara aga Jehova wee sị Jekọb, laghachi n'ala nna gị ha, laghachikwuru ụmụnna gị, m ga-anọnyekwara gị. Jekọb wee zie kpọọ rachel na Lịa, bịa n'ọhịa ruo ebe igwe ewu na atụrụ ya dị. Ọ sị ha, mụ onwe m na-ahụ iru nna unu, na ọ dịghị n'ebe m nọ dịka ọ dị na mgbe gara aga ma Chineke nke nna m anọnyeworo m. Unu onwe unu makwara na ewerewo m ike m niile fee nna unu, ma nna unu akwawo m emo, wee gbanwee ụgwọ ọlụ m ugbo iri, ma Chineke ekweghị ya mejọọ m. Ọ bụrụ na otu a ka ọ na-asị, ndị tụrụ agwa ga-abụ ụgwọ ọlụ gị. Igwe ewu na atụrụ niile wee na-amụ ụmụ tụrụ agwa. Ma ọ bụrụ na otu a ka ọ na-asị ndị dere ọcha ga-abụ ụgwọ ọlụ gị, igwe ewu na atụrụ niile wee na-amụ ụmụ dere ọcha. Chineke wee napụ anụ ụlọ nna unu nye m. O rue na mgbe igwe ewu na atụrụ tụrụ ime, na eweliri m anya m abụọ hụ n'ime nrọ ma lee mkpi niile Nke na-agba ìgwè ewu dere ọcha tụkwa àgwà tụkwa akịka. mmụọ ozi nke Chineke wee sị m n'ime nrọ ahụ Jekọb m wee sị lekwa m ọ sị biko welie anya gị abụọ hụ mkpi niile nke na-agba igwe ewu dere ọcha tụkwa agwa tụkwa akịka n'ihi na ahụwo m ihe niile Leban na-eme gị Mụ onwe m bụ Chineke nke Betel, ebe i tere ogidi mmanụ, ebe i kwere m nkwa. Ugbu a bilie, si n'ala nke a pụọ, laghachi n'ala nke ọmụmụ gị. rachel na Lea wee zaa sị ya, ọ dị oke ma ọ bụ ihe nketa anyị nwere n'ụlọ nna anyị ọzọ. Ọ bụghị na ndị ala ọzọ ka ọ gụworo anyị. n'ihi na o rewo anyị ripịasịakwa ego anyị n'ihi na akụ niile nke Chineke napụworo nna anyị ọ bụ anyị na ụmụ anyị nwe nke ahụ ugbu a kwa ihe ọbụla Chineke sịrị gị mee ya Jekọb wee bilie palie ụmụ ya ndị ikom na ndị inyom ya dokwasị ha n'elu kamel ya O wee dupu anụ ụlọ ya niile na akụ ya niile ọ kpatara bụ anụ ụlọ o nwetara nke ọ kpatara na Padan eram ịlakụrụ Isaac nna ya rue ala Kenan ma Leban jere ịkpacha ajị igwe ewu na atụrụ ya Rachel wee zue terafim nke nna ya nwere n'ori Jekọb wee ghọgbuwe Leban onye Siria n'ịghara igosi ya na ya na-agbalaga. O wee gbalaga, ya onwe ya na ihe niile o nwere. O wee bilie gabiga osimiri Yufretis, chee iru ya n'ugwu Gilead. E wee gosi Leban n'ụbọchị nke atọ na Jekọb gbalagaraarị o wee chịrị ụmụnne ya tinyere onwe ya na-achụ ya ije nke ụbọchị asaa wee chukuru ya n'ugwu Gilead Chineke wee bịakwute Leban onye siri ya n'ime nrọ abalị sị ya lezie onwe gị anya ka ị ghara ịkpanyere Jekọb ụka ma ọ bụ nke dị mma ma ọ bụ nke jọrọ njọ Leban wee rue Jekọb arụ Ma Jekọb maararị ụlọ ikwu ya n'ugwu ahụ. Leban na ụmụnne ya makwara ụlọ ikwu ha n'ugwu Gilead. Leban wee sị Jekọb, Gịnị bụ ihe ị mere na ịwọgbuwo m, dupụkwa ụmụ m ndị inyom dịka ndị inyom eji mma agha dọta n'agha? N'ihi gịnị ka ị gbalagara na nzuzo wee ghọgbue m? Ọ bụkwa n'ihi gịnị ka ị na-egosighị m, ka m wee were ọṅụ, werekwa abụ, werekwa egwu otiti, werekwa ụbọ akwara zilaga gị? Ọ bụkwa n'ihi gịnị ka ị na-ekweghị m ka m sutu ụmụ m ndị ikom na ụmụ m ndị inyom ọnụ? Ugbu a imewo ihe nzuzu. ọ dịịrị ike aka m imejọ unu. Ma Chineke nke nna unu gwara m okwu n'abalị hụrụ sị, Lezie onwe gị anya ka ị ghara ịkpanyere Jekọb ụka, ma ọ bụ nke dị mma ma ọ bụ nke jọrọ njọ. Ma ugbu a, ịlawo n'ezie, n'ihi na agụ ụlọ nna gị gosiri gị ike. Ma n'ihi gịnị ka i zuworo chi m ha. Jekọb wee zaa sị Leban, n'ihi na atụrụ m egwu, n'ihi na a sịrị m ka ị wee ghara ịnapụ m ụmụ gị ndị inyom n'ike. Onye ọbụla ị ga-achọta chi gị ha n'aka ya, ọ gaghị adị ndụ. N'iru ụmụnna anyị, mata ihe nke gị dị n'aka m, were n'onwe gị. n'ihi na Jekọb amaghị na Rechel zuru ha rịị ori. Leban wee baa n'ụlọ ikwu Jekọb na n'ụlọ ikwu Lia na n'ụlọ ikwu oru ndị inyom abụọ ma ọ chọtaghị ha. O wee si n'ụlọ ikwu Lia pụọ baa n'ụlọ ikwu Rechel ma Rechel were rịị terafim ahụ tinye ha n'ime ihe eji anọkwasị kamel wee nọkwasị ha. Leban wee bitu ụlọ ikwu ahụ niile aka ma ọ chọtaghị ha. Rechel wee sị nna ya, ya bụla ihe iwe iwe dị ọkụ n'anya onyenwe m na apụghị m ibili n'iru gị n'ihi na ọ dị m dịka ọ na-adị ndị inyom. O wee chọsie ike ma ọ chọtaghị Terafim ahụ. Jekọb wee wee iwe dị ọkụ soo Leban see okwu. Jekọb wee zaa sị Leban, Gịnị bụ njehie m? Gịnị bụ mmehie m? Na ịchụworo m n'ọkụ ọkụ. Ọ bụ ezie na ibituwo ihe m niile aka, Ma gịnị ka ị chọtaworo n'ime ihe niile nke ụlọ gị? Tọgbọ ya ebe a n'iru ụmụnne m na ụmụnne gị, ka ha wee kpezie n'etiti anyị abụọ. Oru arọ a ka mụ onwe m nọnyeworo gị, nne atụrụ gị na nne ewu gị amụkọghị ụmụ. Erighịkwa m ebulu nke igwe ewu na atụrụ gị. nke anụ ọhịa dọgburu ewetaghị m ya nye gị mụ onwe m na-edochi ya site n'aka m ka ị na-achọ ya ma ọ bụ ihe e zuru n'ehihie ma ọ bụ ihe e zuru n'abalị otu a ka m nọworo n'ehihie ọkpụkpọ nkụ riri m ọtụtụ oyi rikwara m n'abalị ụra m wee fepụ n'anya m abụọ o ruo arọ a ka m nọworo n'ụlọ gị mefere gị arọ iri na anọ n'ihi ụmụ gị ndị inyom abụwa na arọ isii n'ihi igwe ewu na atụrụ gị ịgbanwewo kwa ụgwọ ọlụ m ugbo iri ọ bụrụ na Chineke nke nna m bụ Chineke nke ibraham na oke egwu nke Isaac anọghị n'akụkụ m N'ezie, ugbu a n'aka efu ka ị ga-ezilagawo Omri. Mweda n'ala m na ndọgbu m ji aka m abụọ na-adọgbu onwe m n'ọlụ ka Chineke hụworo, o wee bara gị mba n'abalị ịnya hụrụ Leban wee zaa sị, Jekọb, ụmụ ndị inyom ndị a bụ ụmụ ndị inyom nke m. Ụmụ ndị ikom ndị a bụkwa ụmụ ndị ikom nke m. Igwe ewu na atụrụ ndị a bụkwa igwe ewu na atụrụ nke m. Ihe ọ bụlakwa gị onwe gị na-ahụ nke m ka ọ bụ. Ma ụmụ m ndị inyom, gịnị ka m ga-emere ndị a taa? Gịnị ka m ga-emekwara ụmụ ha ndị ikom ndị ha mụtara? Ma ugbu a bịa, Ka anyị gbaa ndụ mụ na gị. Ọ ga-abụkwa ihe àmà n'etiti mụ na gị. Jekọb wee were nkume guzo ya ka ọ bụrụ ogidi. Jekọb wee sị ụmụnne ya, chịkọtanụ nkume. Ha wee were nkume mee obo. Ha wee rie nri n'ebe ahụ n'akụkụ obo ahụ. Leban wee kpọọ ya jega Saha, duta ma Jekọb kpọrọ ya galed Leban wee sị, Obo a bụ ihe àmà n'etiti mụ na gị taa. N'ihi nke a akpọrọ kpọrọ aha ya galed na Mispa n'ihi na ọ sịrị, Ka Jehova chee nche n'etiti mụ na gị mgbe a ga-ezopụ anyị otu onye n'ebe ibe ya nọ. ọ bụrụ na ị wedaa m ndị inyom n'ala, ọ bụrụkwa na i ndị inyom tinyere ụmụ m ndị inyom, ọ dịghị onye anyị na ya nọ. Lee, Chineke bụ onye àmà n'etiti mụ na gị. Leban wee sị Jekọb, lee ụbọ a, lekwa ogidi ya! nke m tọgbọworo n'etiti mụ na gị. Ihe a maka ụbọ a bụ, ihe àmà ka ogidi ya bụkwa. na mụ onwe m agaghị agabiga ụba jekwuru jekuru gị ma ọlị na gị onwe gị agaghị agabigakwa ụba na ogidi a bịakwute m ma ọlị ime ihe ọjọọ Chineke nke Abraham na Chineke nke Nehoa bụ Chineke nke nna ha kpee ikpe n'etiti anyị Jekọb wee were oke egwu nke nna ya Aịsak ṅụọ iyi Jekọb wee chụọ àjà n'ugwu ahụ kpọọ ụmụnne ya ka ha rie nri. Ha wee rie nri, nọọ ọnọdụ abalị n'ugwu ahụ. Leban wee bilie n'isi ụtụtụ sutu ụmụ ya ndị ikom na ụmụ ya ndị inyom ọnụ nke ukwuu, gọzie ha. Leban wee laa laghachi n'ebe nke ya.